abụ m nwaada Jacqueline Obasi n'ụbọchị nke taa ihe anyị ga-ekwu bụ ihe gbasara ilu ilu bụ mmanụ ndị Igbo ji eri okwu ya bụ na ilu dị oke mkpa na nsusu Igbo mmekọrịta onye na onye nkata onye na onye a na-eji igbo ekwu ya enwere ka ndị igbo si ekwu okwu ha sị na onye a tụrụ ilu kọwarị ya ego ejiri lụọ nne ya furu ụkpọrọ ya bụ na nwa nwaafọ igbo ọbụla kwesịrị ịma ka esi atụ ilu igbo kwesịkwa ịma nkọwa ilu igbo ọ bụrụ na a na-akparịta ụka tụọ ilu anaghị akọwa ya akọwa onye si gị kọwarịa ilu igbo isi ya na ọ bụrụ na ịkọwarịa ya ego ejiri lụọ nne ya furu ụkpọrọ ya bụ na ego eji lụọ nne ya bụ ihe furu efu ka m tinyekwara anyị ofu ilu igbo igbo na-asị aghara ndụ kpaakụ onye iro erie aghara ndụ kpaakụ onye iro erie ya bụ na n'ihe niile anyị na-eme anyị ga-ejisi ike cheta na ndụ ka akụ ndị anyị ebe a ka anyị ga-akwụsị mkparịta ụka nke taa onye unu nụrụ olu ya bụ Jacqueline Obasi ndewonu Deus.